Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 26. Dialogue for Listening. Aga m izu ịzụ ngwuyola Mọnde. Olee otu ijiji ịzụ ngwuyo ọjọ? Ndị ka ịzụkwanịrị n'ọnwa gara aga. Ịmasị ndị ohi bịara zụrụ ndị ka ochie m. ọ rịla ezi o mere m sọ ụlọ arọ kwee shọpụ ka ị chọrọ ije achọrọ m ije kingsway a ah, kingsway wụkwana nga ịla azụ ihe ịmasị ihe aja arha ọnụ ị ga ikwu ma ga ihe m chọrọ ịzụ nga aha olee oge iji aga aga m ịgala ụtụtụ ọ dị mma enyi m gbakwa m ịgawa Dialogue for practice with build-ups. Nguyo. Nguyo. Monday. Mọnde aga m ịgaji ịzụ ngwa Monday Mọnde aga m ịgaji ịzụ ngwa na Mọnde olee otu iji jizu ngwa uyo ọjọ olee otu iji jizu ngwa ọjọ ndị ka ezukwana n'ọnwa gara aga ndị ka n'ọnwa gara aga ohi ohi ndị ohi ndị ohi izu ohi izu ohi izuru izuru oshie ịmasị ndị ohi bịara zuru dị ka ochie m ịmasị ndị ohi bịara zuru ndị ka ochie m ịwụ dị ịwụde ọdụlezi ọdụlezi o mere m o mere m arọ arọ o mere m sọwụla arọ o mere m sọwụla arọ shop shop olee kwene shop ka ị chọrọ ije olee shop ka a achọrọ m ije Kingsway Achọrọ m iche Kingsway. A. Kingsway wụkwana nke ịla azụ ihe. A. Kingsway wụkwana nke ịla azụ ihe. Ịmasị ihe a ji ara ọnụ. ịmasị ihe àjà arha ọnụ ihe ga ikwu ma gị hụ ihe m chọrọ ịzụ nga aha ihe ga ikwu ma m chọrọ ịzụ nga aha Olee oge ị ji aga? aga? Aga m egala ụtụtụ. Aga m egala ụtụtụ. ọ dị mma enyi m ọ dị mma enyi m gwakwa m ma gawa gwakwa m gawa Dialogue for practice without build-ups. Aga m ịga Jizu ngwu yola Monde. Aga m ịga Jesu Ngwuyo na Mọnde. Olee otu iji Jesu Ngwuyo ọjọọ? Olee otu iji Jesu Ngwuyo ọjọọ? Ndị ka ịzụkwanịrị n'ọnwa gara aga. Ndị ka ịzụkwanịrị n'ọnwa gara aga. ịmasị ndị ohi bịara zụrụ ndị ka ochie m ịmasị ndị ohi bịara zụrụ ndị ka ochie m ọ dịla ọ o o mere m sọwụla arọ oleekwana shọpụ ka ị chọrọ ije oleekwana shọpụ ka ị chọrọ ije achọrọ m ije Kingsway achọrọ m ije Kingsway a ah, Kingswell e kwa nke la-azụ ihe a Kingswell e kwa ima si ihe ịmasị ihe aja ahụ ọnụ ihe ọnụ ga ikwu ma gị hụ ihe m chọrọ ịzụ nga aha higa ikwu ma gị ihe m chọrọ ịzụ nga aha olee oge iji aga olee oge iji aga aga m ịgala ụtụtụ aga m egala ụtụtụ ọ dị mma enyi m gbakwa m ịgawa ọ dị mma enyi m gbakwa m ịgawa Dialogue for comprehension. Aga m ịgaje ịzụ ngwuyo na Mọnde. Olee otu ijiji ịzụ ngwuyo ọjọ? Ndị ka ịzụkwanịrị n'ọnwa gara aga. Ịmasị ndị ohi bịara zụrụ ndị ka ochie m. ọdịla ezi. O mere m sọ ụlọ arọ. Olee kwenye shọpụ ka ị chọrọ ije? Achọrọ m ije Kingsway. A Kingsway wụkwana elu azụ ihe. Ịmasị ihe aja arụ ọnụ. Ị ga-ikwu ma gị hụ m chọrọ ịzụ nga aha. Olee oge iji aga? Aga m ịgala ụtụtụ. Ọ dị mma enyi m. gbakwa mmegawa Unit 26 Narrative New words ịhọ ịhọ adụ adụ ịma ịma ịma adụ ịma adụ uru uru ịba uru ịba uru agara m Kingsway echi niile jizu ngwa ụyọ n'ihi ndị ohi zuru nke m nwere enwe ma m ruru nga aha ma hụ otu nwatakịrị reghere ha ahịa si anyị na-eme akala ịghọda ngwuyo mara mma mmadụ aka ahụ amara na ihe o mere n'ihi na akpa ọ maara m bafere uru abafe n'ihi ya anaghị ama ọrụla ịzụtacha ihe niile m chọrọ End of Unit 26